atụrụ adọrọkwana m ka m ga-eso gị jee ebe ije ọka ije ee ihe akaba arụ ijee kama mbọsị ọzọ ee maka na enwere onye m na-eche enwere sị na ya ga-abịa ịfụ m ya mere m ji echie ọ dị mkpa ka onye ọwụ ka onye ọbịa ị na-eche gị eme ị gaghị abịa ka chee chụọ ego onye ahụ onye ụmụ pịtị ndị a ya ahụ onye bara ezigbote uru na onye bara uru onye <laughs> onye bara uru ịnọkwara na mmụọ ịnọkwara na mmụọ ọ sị m ya na-abịa ka o si kwuo okwu n'oge ka ugbu a okwu o kwuru mere m ji mara na o nwere ike ịbịa hmm. o nwere ike ụkwa na ịma na ọ ga-abịara ụlọ o nwere ike ị ga-aratakwa ya bụ nwatakịrị ụta maka na ọ m na etu o si kọwaa ya kịta o mee ka obi sie m ike m ji kwere na ọ ga-abịa o kwuru na ihe mere na ọ da-abịa eri mgbe bụ maka nwoke ma ịmago mgbe ọbụla ọ na-azọ ka ọ na-azọ na-azọ na-azọ mbụ kalos ọzọ kalos mere na ọ ga-abịa ma eri mgbe kalos bụ sọsọ ọkọ ọ na ọ dị ya ka ezi ihe ọ ga-egbochi e, e, sikwana m jụọ onye kedu ihe m ga-ekwukwene ihe ma bụ na Carlos mgbe ọbụla ọ na-achọ ihe ọ ga-ekodo aka mana o kwela m nkwa kịta asị na onwe ihe ga-eme ka ọ hapụ ịbịa ya mere m ji eche ya eh? ah, iwe ga-adị n'ọkụ na ma eso je bụ eh, ihe ịchọ ka anyị chasoro ije kama mgbe ọzọ anyị ga-eso nsogbu adịghị n'ọfụma ka m jee chọọ ego dị anyị maka ego dị mkpa nwoke ọma gotekwa ihe ahịa eh, mara ahụ Emeka imekwa ọfụma onye magamaga onye wuruwuru wuru achụaga ebe a achụaga ebe a ebe a ebe a karọs tinye mma n'ọbọ n'oge ebutakwara gị okwu tinye mma n'ọbọ n'oge ebutakwara gị okwu ị na-anụwe ọkwa ị na-anụwe ọga ga-arapụ gị ebe a. maka gịnịzi chelu ichebu na nso ga-aga afịa ije gote onugbo na ose ha biko chọrọ ije fụ m nwoke aka m asị asịkwa m ya na ọmụ maka iji wee fụ obere ohere iji wee mmipụ n'ụlọ ee gide fịarị ukwu tinna ihe nwata nwaanyị ga-emekwa ee biko ị na-abata n'afịa ịkpọ m n'ekwentị kpọọ m n'ekwentị ka soro gị n'anụ ụlọ nọkwa ihe na isi adịghị mma tina ezigbote isi adịghị mma mgbe ọbụla iji wee nnọọ asị na nne tewa mgbe ọbụla iji wee ife ọsọ gị na-eme ekwekwana ka ọ gaa fụ gị hmm. nwa okorobịa biko biko biko nne ala anaghị m ala anaghị m ifuru gaghị ndịrị ntaju anya ọ na-enwe n'ebe ụmụ nwaanyị nọ ọ karịrị akarị biko hmm. ka njefọ yi nwoke biko si na jefia ukwu na-eje na-eje na-eje nne ihe eji abụ maazị kalos na ana m aka ana m aka karụ ya n'ego ịghọtara gee ntị nga mara ụda nkwa m na-ekwe gị ọwụwụ na aga m eji ego mere ọnya ya ike ihe m ga-enye gị eme gị ị ga-asị ihe gị ọnwụ gị lele gị ee nwa asị m jụọ afụtụbeghị gị ebe na-aga n'ụgbọala ebe m na-aga n'ụgbọala ụgbọala ọhụ paakị ana m aga n'ụgbọala ka ebe m na-anya ụgbọala ọ dịka mụrụ na Jos <laughs> ebe m na-aga n'ụgbọala ana m aga n'ụgbọala pak gee ntị ọtị hụrụ m ụda ịnọgide na ị na-ajụ e, ajị ịma ihe ya e, ịma ọsịsa ya enwere m ụgbọala ma ọnwụ na m ọdịghị onyinye ị ghọtara ọ dịghị ekwe m onye ọrụ kwa na ọ dịghị agba agba kama na ọnwụ m maka ụmụ ọjọọ ịghọtara ndị omekome na ndị aka na-akpa na ndị ntọ ndị nkiri ụmụazị na-ekwu maka ha adịm anya ha ụgbọala m ụtọ ọbụla eziokwu m niile ee gee ntị m agwaghị nwa ị hụrụ gaanyị na ụda ihe ọbụla ị chụrụ iri ihe ọbụla ị chụrụ ịṅụ ihe ọbụla ị chụrụ ịmị ụjọ atụkwala aṅụ sa ha nye ihe ọbụla maka kalọs na ị na-ele anya adị m njikere ịkwụ ụgwọ ọbụla ihe ọbụla i ritere nga ụda aga m akwụ ụgwọ ya

elekwe gị ee eh, adịla eh, eh. m onye mgbe mbụrụ nwa hụrụ alụrụ nwaanyị ka mbụ gba ha abụghị ịgbakwara asa alụlọ m nwaanyị mana ha anọ nga ana m anọ n'ụlọ m ụda mụ na nwunye m na-asụ nkwụ ihe m asụ nkwụ ana m asụta nkwụ ọnụ m ụda ịhụ ka m na-asụ nkwụ mgbe gbasara n'elu ọkwa asụ nkwụ eh, eh, ana m asụwasị ọkwa ịghọtara kedu ihe mere nwunye o ihe mere nwunye m ka ị na-ekwu hmm. oke ihe mere nwunye m o ihe mere nwunye m wụ na nwunye m nwụrụ mgbe ọ na-amụ nwa eziokwu m niile ị makwa ọ baa n'ụlọ ọmụmụ nwa ahụ a sị na isi nwa isi nwa ebu fọrọ ya na-amụ adọnwa isi nwa adọnwa isi nwa adọnwa isi nwa mgbe na mere isi nwa ewere wúrẹ́ náà sọ̀rọ̀ ọ̀yàn libaa ni ma daasɔn wa yan n'o dusu ko ye ta ka wa ye aw ye aw ni dɛmɛ akɛla yan aw ŋɔna aw n'aw ŋɔna aw ŋɔna aw ŋɔna n de bi y'a mɛ n jɔ n jɔ sa. ọsọla ikuku fepụ ikuku mana ọ gị wụ nwaanyị m fụrụ ya na ya nọ ebe a ma nke a gbasakwa mụrụ ọ gị ga-akwụ ụgwọ onye niile m riri ịmụma nwe mgbe njọ esi gị wetara m nke m nke ọzọ ọ gbasakwa m ọ gị ga-akwụ ụgwọ nsogbu adịrọ ka ọ dị o oh. Thank you. agakalaasi emedulde geme agakalaasi onye magamago onye magamago onye wuluwulu achụaga ebe a achụaga ebe a eliaga ebe a mgbe ọbụla nọ na-adịghị ọsịsọ ka ị na obere ihe anyị nọ kịta ka ị chọrọ gị na ọdọkazi mma uche biko ịma nghọta ịma nghọta nghọta ọkwụkwọ afọ eh, mgbe uche ị na-ekwuza m enwere uche ịkọwara m ihe ọbụla m aghọtara ya ị na-emezikwa ka onwe efe jikọrọ gị na kalọs na-edocha m anya chelu eh, eh, chelu chelu chelu imumakwa ihe a hei uche ka ị na-akọ chelu ka ebe ị na-akọ ọ na imero na-ebiri ọsọ m ị mara na-eso nwanne m nwaanyị na di ya biri ka nso ha wee biri otu a ka ha si nwee ikike ihe ọbụla ha kwuru na ndụ mbiye ga-eme

uche kịta ka m fụn ifuru n'anya sọsọ ifu na-abịa ihe a nwale ya duwelu gị gị na-abọrị kịta ka m fụn ifuru m n'anya hee uche arụ ka eze gị n'isi kedụ ụdị okwu gị cheru ihe niile mụ na gị na-eme ka ị na-asị na mụ a na-ebibi ka ndị amụsụ Jane, ee eh, biko biko ewe n'iwe nnapụta kịta ka ka m gbara ọsọ jee banye ọgbatumtum ka m bịafu gị n'ebe ị nọ biko ewe n'iwe kịta kịta ee apụtago m biko kedụ nnọọ ihe m kwugide nnọọ kwuo ụdị okwu a m kwuru na mmiri ojinaba kedụ ebe nyigidere ede wee gbuo ọgụ m niile ọkwanụ nke idemere ihu ka ashi agbara katapọt ọ dịghị ụtọ eludi ihe na ihe n'ihe ọnwụ nri nri nyere m ego ka m shiri nri m nyere gị ise elee gata olugbo olugbo nri olugbo na ose olugbo na ose ka iji siele mmiri onye nyere gị ego ka shie nri ị ga-ashie olugbo na ose ose niile n'ime ahịa ego m nyere m onye ọ ga-eshili hmm. nna ego m bigiri nye n'ụkwụtụ mgbe na-apụ na ihe ka ọ ga-esi ego m nyere gị were aka abụọ jiri gị zima ihe ka ọ ga-esi na ihe ha nga ihe ka ọ ga-esili cherekwu mgbe m na-apụ nga ihe m si na ochie m ị ga-were olugbu na ose niile n'ime ahịa m rice si na ego m ruru ị ga-eweta ezigbo ego n'ụlọ a ya o m ga-eweta ezigbo oke mmụta wụta ezigbo ego ego m nyere ya wụta ezigbo ego ị ga-achọ ihe ebu ike m sọ ọhịa ego m nsogbu imenụ anyị ga-ahụ anyị ga-ahụ Oh! oh! nwanne m nwaanyị ịkwanụ ụdịrị nri bụ ihe nke a biko biko ya abụkwa ụlọ di m ajụkwala m ụdị ajụ ahụ ọzọ ɛwɔ ti si ɛwɔ limu ɛwɔ ti ɛbɔ dimi ɛwɔ ti si hɔ agbe egum ɛna maa kyerɛ kɛ mba ɔho dimi. aho kwa mi. ɔwɔ ahyɛ ne biko ɛwɔ nke nke ɔbili tiri ka wɔ pitɛrɛ na mi na akyi zo atwi mi paako. jɛnɛ ama a ehuri ya ama mi hiji ka zo yɛ maka eji zo yɛ ka mbere paako ɔwɔ ama mi biko mɔ soso mi na akyi zo akyi wɔ ebe m kyerɛ na wɔ m kyerɛ kɛ na mi na akyi nga m bi ɔso so eso na ehuri ya. ewu ne

o wetara ya n'ụlọ ọrụ anyị n'ebe ndị uwe ojii si na onye nwe ya chefuru ya mgbe ọ chọrọ ya bịa n'ụlọ ya ọ na-ere ahịa e, e, e, biko eweliwe onye uwe ojii ọmme nwe nwatakịrị nwanyị ewu nwa na mma biko eweliwe elekwana ebe isi hụrụ akpa ego m biko hapụ ihe ị na-eme emezina ka ịmaghị ya na-akọ ebe a e? ka ị ji atụrụ achị e onye ka ị bụ mm, madam aha m bụ kandi ọ bụ mụ na ya nọ echi gara aga ihe kpọtakwara n'ime ebe a bụ na abịa m iwetara ya ihe anyị akpa ego ya onye ọmụgwọ ihe ọ na-ekwu na ọ bụrụ iwetara m akpa ego m biko nwa ị na-ekwughị kwụ na mmiri na-achị ka m pụọ ele ka ebiri wetara m akpa ego m na nwa ohiri nyaa kwụ na mmiri na-achị m pụọ m biko elekwana ele ụdị ebubo dị ihe eke ihe m ji bịa achọ azụ bụ ka m gwa gị na ebu m ọrịa obiri ọcha hmm. n'ibu gịnị ọrịa obiri na-ajọcha ọtagị si ebi ebi e, e, nga ọnụ nga na-eme ọfụlụ nke ahụ gbasa gị ihe m chọrọ ịgwa gị na-abụ ka ị gbawakwa gawa ụlọ ọgwụ ka ị gaga gbuo onwe gị ee eh? eh, madam biko ihe m chọrọ ịgwa gị na gị kpachara anya maka na nwoke anyị adịghị ya mma ị ga-akpachara anya biko anya enwe esi m ga agwọ na m na-akọta ide eleta nwe echepụta ngwa na m na anya m mmiri na-ezo mmiri na-ezo anyị n'ime na-ezo ema anyị mmiri

otu afọ ụma asatọ ịghọtala <laughs> mana gee ntị kwuo njọ ngote ajụjụ dị mkpa ya wụkwala na ọ maka m shisha ahara ahịrị nwa bịara nga nyaa bịa akọ maka m bụ m ebubo ihe m na-eme ya kwala na ọ maka ka iji ala ọkwa shisha ahara ahara shisha ahara ahara achọkwa m ịma ị na-akọkwa ihe juru gị ọnụ achọghị m ịma na m gụkwa gị ị ga-enye m akwụkwọ nyocha gị ma mbatazikwa n'ụlọ a ma m lọta ebe a ọ wee ga-egbu mkpa mba ihe na-ana m ụda ihe ikwuru ụda ọ wee ga-egbu mkpa e, ngwa gị ntị m agwa gị ejiri m ụjọ biri egwiri m ka egwi m <laughs> adịm m akịja akịja aga m aga taa na echi ga-eme ihe ya esi m mee mmee ya m welela akwụkwọ nga aga ịhụ hụ na aka m dị ọcha na enwere ihe m mere ịghọtara cherekwa jen na jen ọ na-eso ya ala ekele na Chineke gee ntị gbanwe ịhụta iche apụ ụda ọ na-ekwe m nghọta na ịpụcha na ị ga-elu aha nka anyị bido nke a kwụsịrị maka ngịrị ihe Chineke jikọrọ ọnụ ihe Chineke jikọrọ ọnụ <laughs> enwere anụ ọhịa ga-abịa etinye ụwa enwere anụ ọhịa ga-eji ebubo This is very serious, very precarious. I... ife dị na ngada na-eme nwoke ọgbakọta tụfuzie nọmba ọ ga-eme gị ugboro ne ka ị nwee mụta n'ife a ga-eyere gị akwa ka obi nwee dị gị mma karọs jikwere nwa ya Gotta such a golden way in no. Negodi, negodi, if you name on one Negodi, negodi, if you name on one is. On your sindala. Aye, on your sindala. Ah, the mother, the mother, in a no. Go with the mama. A queen, I with the mama. ina na ban batam giwa maazị maazị kiho ki na-etiri mkpu ka ife anyị ka iti mkpu ka ife mere kiho ọ gịnị ihe akarịala ihe akarịala adị m ejideli ahịa ya ụzọ ole ọ karịala ọngịrị obi ara ụmụ o eziokwu m niile ihe ihe ihe agafeela ozuola ọnwa ha na m chekwa ọgwụ ụjọ atụla ka m mma Because the way you do it, the way you do it, you can't. Oja oja to oja oja to oja to ọ̀rọ̀ nǹkan bò ní ọ̀rọ̀ nǹkan bò ní. Oja to oja to ọwọ́ nwatakịrị nwaanyị a nǹkan bò ní mma ọ̀rọ̀ nǹkan bò ní mma oja to ọnụ. Ọga chere o ịchọrọ igbu nwanne m nwaanyị ka ihe o mekwarụ gị ọzọ. Enwe mgbe m mepere ọsa achọrọ m igbu nwunye m. enweta m si gwuo ụda na achọrọ m igbu nwunye m mana igbu mma sị na ị chọrọ igbu ya ọhọ nwanne nwaanyị ka ị na-ekwu ọnwụkwuo m si na ọ nwatakịrị nwaanyị ka m ji maka eburu mma ya ọwụ na ọ nwunye m ọ na nwunye m nwatakịrị nwaanyị gee ntị ala m ajụ na ejuru m ụda hmm? ịma m mịkpọrọ ọnụ sọ ọnụ bịa ka a karịa na hmm. enwe m ji m kpọ ọnụ esi mgbe m na-arahụ ụra mgbe ele mgbe m na-aga ụra ọnụ na m tụrụ mkpu n'oke olu ọnụ gbapụta ka ọnụ bịa mara ihe na-emenụ hmm. enwere m chere ụgwọ ọnụ ọ na-adịcha m ka a ga-asị na enwere agwụ na-enye m nsogbu enwere mmụọ na-enye m nsogbu oh, eh. hmm, onye a na-ekwu maka elu onye ọdụ mmadụ nkịtị onye ọdụ nwaanyị adịghị ya na-eji ọdụ nwaanyị a na-asị ihe ewu mmadụ ka ọnwụ onye ewu mmụọ ọgana mmụọ ọgana mmadụ ịghọtara onye ote ka ọ na-achara m ka ọhịa na ụzọ ha onye akarịrị mmanụ onye ahụ dị mmanụ ka ọnwụ <laughs> hmm? ị ga-eje ụlọ ụka ka ekpere gị ekpere ka ekpepụta gị ọ bụ na agwụ ọ bụ na agwụ na-akpa e gị ekpere e gị ekpere ekpepụta ọwa agwụ nwa ha dị ihe ọzọ ọnwụ ọwa agwụ na-eme m ihe ị makwa na nwatakịrị nwaanyị a bịara sị na m lụọ ya m legide anya saa echimara alụ nwaanyị nwaanyị mmụọ nga m nwere ezigbo nwaanyị n'ụlọ sa mba agaghị m alụ onye iwe apụ ya ote ka o kete were na-achagharị m ebe ọbụla m gara na-achagharị m enwere mmanụ m ji ọ dị maka ọ na ka m ji were mmanụ ọ dịkwana maka nwunye m ọ maka nwatakịrị nwaanyị a na-ekwu maka ka m ji buru mba sa mgbu omi eji aja mgbu omi riri. ndị mmụọ ka ị na-ebulu m eji mma ebe ndị mmụọ Agakalas, onye mago mago, onye mago mago, onye wuru wuru. Achụọ gaba, achụọ gaba, eli gaba liegeba kalosi tinyemma n'obo n'ogeebutokola gogu tinyemma n'obo n'ogeebutokola gogu inaanuwe ay oga colors this is very serious very pretty precarious ife dị na ngada na-eme nwoke ọgbakọta tụfusie nọmba ọ ga-eme gị ugboro nne ka ị mụta n'ife a ga-eyere gị akwa ka obi nwee dị gị mma karos jikwere nwa ya karos jikwere nwa ya ị na-anụ negodi Negodi, if you name on one yes. Negodi, negodi, if you name on one yes. On your Cinderella. Aye, on your Cinderella. Ah. And I know, come with the reggae man. A queen, I know, come with the reggae man. And I know, bang, bottom, aga got colors onye magomago onye magomago onye wuruwuru achụwa gị ebe a achụwa gị ebe a erie gị ebe a erie gị ebe a karọs tinye mma n'ọbọ asị gị tinye mma n'ọbọ ị na-anụ ị na-anụ akwa ị na-anụ ọ ga-emekwa gị n'anya